ndị be anyị ekene m ụnụ ọmaka ọzọ emekwana ebe anyị nọ tata bụ ebe nke a na-akpọ bụrụ Civic Center nke dị na first town Lagos anyị bịara maka ọmalịcha oku nke nwanne anyị nwoke High Chief ike Aloysius ọnụ ebechukwu ụzọ bishọp na ọzọbụlụ ụzọchukwukwa na ụmụ eji akụchinye nwata na nke ikpeazụ a o sitere ndị ebechukwu ụzọ foundation ha wee si ọzọbụlụ wee wuchi ebe a bụ legos wee bụrụ ife olili dị iche iche were ranye n'aka onye isi ndị ọzọbụlụ ebe a bụ chief Peter ụzọ Ụzọkwe onye nke jizi aka wee na-ahazisi ka anya bụ ife ga-esi wee gaa site na enyemaka ndị ya na ya na-enekọta ndị ọzọbụlụ anya n'obodo legos ebe a ewee rọpụtasịa ndị kwesịrị na-aga ebunye ya bụ erimeri ndị ana m ekene onye ọbụla bịalụnụ taa ama na onye ọbụla mana nọ Lagos ada ekwesịrị m ịnọ ọzọ bụ maka ife niile anyị na-eme n'ọzọ bụ so ọ baghị uru na gọọmenti si onye ọbụla nọ ya ebe ọ nọ anyị dị na strọgụl ka anyị na onweghi ife anyị na-analụ onye ọbụla ebe onye nọ ya nọ ya ka anyị mara ebe naijiria na-eje ka anyị mara ebe ọrịa na-eje wee na onye ọbụla gọọmenti si anyị maskị akịta onye ọ na na-ekpurie ọ bụghị gaị ka ejighị eme ejighị eme gaị ndị be anyị si na nkwụcha abụrụ ụjọ ịnọ n'ụlọ ya kwa aka iwere ncha kwa aka were sanitaiza tee n'aka wee nọyị nwanne anyị nwoke ebuechukwu ụzọ ọzọ bụ chief ike gwu ọnụ ichie akụ chinyere nwata na nwunye wee kpọọ m wee sị m pg ebe na nọ Lagos na onwere nwere ụmụnne anyị ndị emechidoro ụzọ si mara ife anyị emere ha na omena n'ọzọ bụ o nwere onye ha ife omena n'ọzọ bụ nwesị ya oke obi dị m mma obi tọrọ m ụtọ maka na m nwa mmadụ ụlọ mana nọ Lagos a adị na onwe ha onye ya ekwuru na abụ na anyị nwe nwere ases ndị ahịa ekwuru ụlọ anyị ayọọ ha mụ na ewe kwuo o wee sị m mụ gwuo ụnụ ya na nwunye esemokwu ụnụ na-agbachidokwuru ha ebe ha nọ mana obi ha dị n'ụlọ na obi ha nọ ebe ọ bụla ụnụ nọ na o nweghị ife ya emere na ife niile a enweghị onye be anyị oya emetụta nwunye wee sị mụgwọ ụmụ nwaanyị onye ọ na-ejide obi ya aka nye nwere onye nwere nkolopụ obi n'ife niile a mechaa na ya aga onye ọbụla na-akwụ aka o wee si mụ si wolu mkpọta mmadụ 50-50 from kwọta ọbụla anyị gbakọ ya ọ bụrụ 200 na ọkalizi 100 o wee si bute 200 bags of rice ya o nwere na ebe a n'ime ụlọ ọwụ m kpọ na fon amarọ m ndị eberie mmadụ si mmeri ife mere ya ka o si go mkpọkwa ndị na-achị ọzọ bụ na Lagos ụmụ nwanyị unu nwere ka unu si eke ife ndị ọ na-enyere aka ogbe ọbụla nye m mmadụ 50 ogbe ọbụla nye m mmadụ 50 achọghị m ịma ndị ahụ kama ya bụrụ nne dị ife enye m nkwụ nwanne m nwaanyị ebe a ama na mmebi ihere asị ala kama na mmejikwa ya ihe ọ bụrụgo nna m egotaghị ebe ihe na mụ na ya na-ese isiokwu oliwezie nke ahụ ọ bụrụ ife esemokwu wụcha maka na mmiri ebughị ọ bụrụ na ọmụ uke mụ wụnyekwa ọkwọ na eziokwu chiaman ama akwa nọ ebe a chiaman egbo ma send advice ya chiaman eziora send way for office ya chiaman nza nọ ebe a na onwe ye chairman strategic committee ka ODU national nọ ebe a vali Butikwu Ezigbo mba sekretarị ya nọ ebe a nna gị ka biko ife nna anyị ụnụ bụ ebube ụzọ foundation ọ foundation ya bụ iri ụlọ rice ya wee si na chineke nna ya gọzie onye ọwụna ri rice ya amen onwe onye nwere ife enyemaka onye nye nwe ogbe ya na enwe ogbe chineke kere onye ọbụla ọhalụ ị nwere ike ịmapụzi ọkpa etu ebe tupu ụzọ nwanne anyị nwoke si mapụ ọkpa ọrụ na onwere ife o mere chineke mmadụ kwere chineke nkwa wee sị ya na tupu alụọ m na ebe mma ebi na mmebi ụzọ lụrụ nke ọkwa bụ ụzọ lụrụ ụka wee lụrụ ya nke emeghe anya nke m bụrụ mmadụ o nwere ike nye m ụdị ego eburugoro m ụzọ rụchara ebe m na-ebi mana o nwere mkpebi o kpebiri n'onwe ya dịkwa disiplin na mkpebi ahụ o kpebiri chineke nna wee na-agọzi ya na-aga ọ na-agọzi ya na-aga ọkwa ya na-agọzi ya ndị ilu ya afọ ya agwakwara m ụnụ ana m ekwu ya na-ekwusi ike na onwekwa ife mere bụ etu ụzọ na ọzọ bụ na ya anachi yakwa ebe anyị nọ mbụ anyị anachi yakwa ebe anyị nọ mbụ nwe na-ekpe ekpere si na chineke nna ya ewepụtala anyị mmadụ dị ka ebu etu ụzọ ite ọzọ unu nye m mmadụ mmadụ na-awụ wee tiri m ebu etu ụzọ agwa m unu na ehe ọrụ onye ọ na-anatawa ọzọ bụ biznes ya na eme ede ebe ahụ ẹ so ife m na-ayọ ka ofu nwaanyị wepụta onwe ekpela anyị ekpele onye buru ara nke ya na ana onye na-eme mma ka ibue eze ka isọpụrụ gị Adima, we are here to praise your name. We are here to appreciate you for your provisions upon our life today. Papa, for this food you are about to give to us, we say, Be thou magnified forever in the name of Jesus. Amen. Ancient of day, we commit, O Lord, the family that brought this before you. Papa, hey, Abba Father, you are God. That you have been doing it for him before, you will do it again. Amen. That man will not die young death. Premature death will never see him. I tell us to know the power that stand against the life of that man. Papa, they will use their head to carry it. Ancient of day, you will bless your wife, you will bless the man. Amen. The family shall turn around for great. Amen. They will never go down forever. Amen. No matter the pursuers of the enemy before them, Amen. they will never go down forever. Amen. And your goodness will follow them forever. Amen. In the name of Jesus. Amen. Okay. You go. Unless you know what yours is, just go. Just in the gap. Biko. Agata Obedike. Chairman Gente. Onye nke ya anọghị eburu nke ya ozugbo bufuru ya. Kedu onye anọghị? Ebuonu uche chairman ya. Ebechasị onye si ya. Ebuonu uche. Kọwa. Uche Agụ Amaka. Uche Agụ Amaka. Ọ na-e? Tupu ji ebu Njideka. Chukwu ji ekwu Njideka. Chukwu ji ekwu Njideka. Ọnụ agwa Antonia. Ọnụ agwa Antonia. Okay. Nke a bụ ọnụ agwa Antonia. Nwosu Kristiana. Nwosu Kristiana. débọ̀nà wọ́n sùn kìrìsìtìánà n'efuni eme ẹnta. ọpụpụ ozugbo ọpụpụ ọpụpụ inspector. inspector. yes. okwu ọbụla ya ekwu nje. udeziri ugbo chidimma. ya ya udeziri ugbo chidimma kpọba kpọba kpọba. unu egwu pọlin. unu egwu pọlin. pass. akpọbọ. onye. udo ọgụ.

Akamibo, Wilfred Akamigbo Wilfred Wilfred Akamigbo Udozigbo Basil Udozigbo Basil Kate Nali Nnọli Kate Oyi, iye bukwo. Ilu Monica. Kate Nnọli Nali, ebe a. keeti Nnọlị Keti Nnọlị Keti Nnọlị Keti Ndulue Monica Ndulue Monica Nwenye Udeze Charity Helen Nalum. Helen Nalum. Damian Iwuchukwu. Iwuchukwu Damian. ihe na-eme ebe a tata is a very great innovation of ODU men. You know, they, they looked at the people, considering ihe na-eme since this pandemic, man, so many people know in need and you know affecting lives is not just talking but it's by action so many families benefited today they were giving food items to to at least to help them to sustain this time is a very good good innovation because when when you look in nigeria today a lot is happening and some people sometimes you hear you know you, they talk you, you have nothing but you know they made it is is a, a very open thing that you see that people are benefiting it's not just stories but it's action and we have seen it today in fact i will not live here without thanking a man a man that God brought for Zobo, Ebube Chukwuzo Foundation, wherever you are, God will bless you. God will honor you. You are one in a million. You say it, you do it. You are not just, you are not just, you are, you are not just one, but you are a man of so many, so many great will. Today, God will honor you, Ebube Chukwuzo. Long live Osobo. Long live Ebube Chukwuzo and his family. I just pray that the Almighty God will honor them and do great things in their lives. And I pray this will not stop here because I know that it just few that benefited. I know, but I trust them that as we go on, more will come and so many people will be a part of this. I just thank God. Ụdị m sokwa na ndị onwe ndị nọ m n'azụ ha ya akpọkwa na fon na na agụụ na-egbukwa ha na ụmụazị. nwekọ ụmụnne anyị aka dị mma anyị kpọkwa ha yụọ ha onwe ihe onye nwere ya weta especially foodstuffs Ahazi ekwu okwu luxury na-etu e, ife sidere na nọọ ife afọ ya erigodi maka nwatakịrị nwata na nwaanyị na-ebe ọrịa O onwede ife ya agwa ha olesminye ha so onye nwe foodstuffs ya nye anyị o wee wụrụ na taa ichie ọkụ chi nyere nwata PG anyị ya na ede na mma mere ọmarụkwa o wee zite 200 bags of rice 25 kg rice ka ekee ndị ọzọ bụ ife nwere ka o si dere ma ọwụ ndị anyị iluru n'idiri e, ka ekee ha ka ọ wụrụkwa palliative e nyere ha onwekwa ndị nweta nke magi ma nke crayfish eti wee na-enye ụmụazị aka n'anụ ọzọ bụ nke m wee otu ketere 50-50 bags wute ndị anyị wetara afa ha ha bịa buru danchọt orie m ọnụ akpọrọ m na fonu mgbe danga si na anyị weta afa m afa m mgbe m na-ede afa m ahụ agwara m onye m na-ede afa na-asị ya na na m amaghị otu m ga-esi mee ka pipụl mara my handwork ameketra but him and Ketra since Christmas ka isi si mere ọrụ last since ahụ na onwe kedu otu m ga-esi mee ka pipo mara m mara aka ọrụ m ka m na-enwe ike na-adụ bizi na-egosikwanụ e, e, e, my handwork mụ na ya na-abụ kwucha wee sị m na nwere ihe pụtara anyị enye ndị mmadụ ama m ihe ọwụ so ọ m na fonu n'abalị sị m na-achọrọ ịfụ anyị n'ọzọ bụ by 11 o'clock nsị o nya ka m bịara ebe a wee na-ene ihe karịrị ma i mean since all this quarantine and eh, all this eh, covid-19 i've never seen people that share up to this na ise eh, ọ tụrụ m n'anya na ọhụụ na ọ karịrị m akụkụ maka na ma god is god and god can do more than i i expected chineke na-eme mgbe mmadụ atụba ha anya ọzọ bụ niile the grateful Amakwa, as a village, so partaking na the palliative, we are grateful. Because na o nwere onye ejide ụdị ife ihe nye nwunye mmadụ mana ịma na o nwere okwu ndebe anyị na-ekwu si na ojide nye mmadụ na ife o ama nkọ ya so anyị na-ekene nwanne anyị nwoke bụ high chief Aloysius Ikegwu Ọnụ Akụ nwata na ebube chukwu ụzọ ekwusigo n'ala igbo niile anyị na-ekwubu okwu n'ụbọchị dịka taa na-asị na ọ ya adịrị ya na mma n'afọ a jizọs anyị na-etinye n'elu wee na-asị na ọchụ nwa ọkọ n'ebe nyanwụ nwanne anyị nwoke nọ ya enwe ada na nwa ọkọ ya enwe nwe onwe ọsọ na ọchọ ka o ya eme ya eburu ụzọ mee onwe maka na ụbazie imi ọ tụọ ahụ ya afọ onye n'aka ekpe anyị efute ya ofe ọma afọ onye na n'aka nna ya ya efota ya ofe ọma maka nnọọ mmadụ ọra ka ọ bụ ọ naghị ejide kwukwuchie aka he is a blessing to our generation a wee na-asị na ife ọnwụ na ife o tinyere aka bido n'ụbọchị tata wee gaba anyị maara na chineke na-agọzikwu mana ọ ya na-enye double blessing and promotion ife na-akpọ ya bụ ọgaranya a na-eri nke ya ọ na-enwe aṅụrị maka mgbe ụfọdụ nde mmadụ ya enwe ego mana ị na-enyegodi ihe mmadụ ọ bụrụ ife emere m fọs mana ebube chukwu ụzọ ọgaranya anya na-eri nke ya ọ na-enwe aṅụrị ọfụ ka mmadụ na-eri ife onwere ọ na-atọ ya ụtọ n'obi ọ kpọrọ m wee sị m ebe ọ bụ na nnọọ Lagos kedu ka ndị ọzọ bụ nọ Lagos si eme wee sị ya na Hausa batara ọka na afọ uhozi ụzọ Eh, eh, na njibe mara ka be mmadụ dị na onwe ezi ife niile a gbachiri na onwe ezi na afọzi ego na ife n'izikwuru ndị mmadụ kịta bụ ego nni adịnịmana na ebubechukwu ụzọ foundation kere more than 10,000 bags of rice na ọzọ bụ nwee ya sị na ndị mmadụ mana nọ na MUPG nọ na ha ma na onwe ife mmemme eh, o wee sị m ka ebute rice ka ekee ndebe anyị ụdị mmadụ ya ọ sị m butere m akpọ n'afọ mụ kee ha n'afọ m nsị ha mba n'otegwo o mebere wee sị ana m erubeghị ike rice na nkecha ya na oye na nsogbu ọ na nke mmadụ rice 10,000 naira echi onye ọbịazi egba nna nwa ya ụgwọ akwụkwọ 5,000 eme nna m eji ọ ka mma agụ agụnkwọ osisi kpụọ oke afa ma ife ya eburuzinu buru ufu buruzie na ama na eme na mbịagodo ebe a mee ya na ama na merie so na ife anyị nọ taa bụ na ebube chukwu ụzọ na nwunye ana m ekelekwu nwunye maka na nwunye ya bụ nye receive list niile a anị mana asị na ebe nwoke na-eme ife ọ bụrụ na o ji ezigbo nwaanyị nwunye ebube chukwu ụzọ na-enwe aṅụrị na di ya na-emere ọzọ bụrụ ife na-emere ndị mmadụ ife na-emere mba dị iche iche ife afụbohọm ha do obele na ụmụ nwaanyị nwere ike ịsị di ha ngwa eme n'ife imere mmadụ ogo ọgọ ebechukwu ụzọ mere onye ọzọ nwunye na-ekene ya ekene maka na-echeghị ịfọrọ ife ego anyị eji zụ ụmụ anyị ka ị na-agafusi ya ife anyị nọ taa bụ na ebube chukwu ụzọ ichie akụ nyere nwata kpọkọbalụ ndị ọzọ ụbụrụ wee sị ka anyị gwa ha ịnụrụ okwu ndụmọdụ ọ gwara ha onye ọbụla na-akwụ aka na-ekpu mask ka e nyere anyị na anya nwa na-ekpu ya ebe ahụ ọ nọ na-eme social distancing ife ọ na gọọmenti gwara anyị anyị na-eme na o nweghị ife na-eme na naijiria ebe a nọ n'obodo oyibo ka ọ ka eme wee ndị ọzọ bụ si chekizie ebe nyanwa anataghị ụlọ ka ma na a siri ike ọ ife anyị nọ ebe ya eme o wee bụrụ na o anyị 200 bags of 25 kg rice ndị ọzọ na-eke 10 10 ife o kere 25 o kebugokwa na Lagos a osobi m 50 kg ka o biri m nwa as PG wee mara na onye na-ejere obodo ozi ndị ọzọ na-eme na onye na ejele obodo ozi bụ ọgaranya na o nweghị ifekọrịa mana ya nọọrụ m onwe m ebube chukwu ụzọ kpọọ m si mpiji mụ jee n'ụlọ be ndị n'ụlọ be mbọsị ahụ fụ hip rice ebe ọ nọ asị na ndị ekele eke na Lagos akwara m ada agwa nke ọzọ m burukwa nke m mburie na zoe n'ime buut maka ndị nka mma m so n'ife chukwu ụzọ mere wee mara na chineke nna <laughs> ọgaranya ya ebu mbido ka ọ ka na-ebido ịnọkọ onye kpere ekpere ebe a si na onye ọwana na-achọ ya ebu ụzọ fụ onwe andị na onye na-achọ ya n'ife ọjọọ fụ ya na ọ ya amụ ya anyị wee na-ekwu mụnwa kwukwu esi chineke nna wepụtakwuoro m mmadụ na agba dị ka ebubechukwu ụzọ agwa m ndị ọzọ bụ niile nọ legos a si lee ha ọla a onye ọbụla na ọzọ bụ na ọzọ bụla adịgo mma maka na ọgwara m nke ahụ na ọgwara mmadụ na mechaa ọzọ bụrụ ife na ọzọ bụ ya obodo oyibo na onwezi ezo ya ịpụ ọrụ oyibo andị na-emekwu na-emejupụtakwa ife okwu onweghị ife anyị nwere igwe na ọnya jide ka o ji onye asị ya na ọ na-eme ọfụma ya jide ka o ji mana ọ na-eme ọfụma mana onye asị aha ka o ji mana ọ daghị eme ite anyị wee na-ekerekwa gị m onye ije maka na ọ dụghị izi ebe ọnwa na-akpọrọ gị ije ana m anọ n'afọ na ụgbọelu esi ndị igbo na orugokwanụ n'ọnazi onye ọbụla akụrụ ụlọ imerie na apc imerie n'ebe ọbụla na projekti afa ndị igbo anyị na-ekene anyị kwu na mgbe adịghị anya anaghị enwe tv steshọn nwee redio steshọn onye ije tv onye ije redio anyị abịa ebe a na-agbasa ife gbasara ndị igbo maka na ife a na-ekwu siri ike so na ife anyị na-ekwu bụ ekwuru na m amụ ozigbo onye ọbụla ọ bụ onye ọbụla ka m efebụzi kịta be ugo na obi na be chukwu ụzọ onye ọzọ bịazi ọgba m anyị na zie ka m esi m bee na m gwa m na m na m chukwu ego ọzọ ụbụrụ ọgaranya nyere ụbịam ọsọ ọgaranya wepụtara ọzọ ụbụrụ na maapụ ọka dị enweghị ife nwere ikwuru na ọka chineke nna chebe ka ichekwuruche chebere akwụ ata ha ata na mgbe adịghị anya na ife nkwa chineke kwere n'isi e. ya esikwu ụmụ ya wee mejupụta o mechaa ha ndị ụmụ ya ova nweghị ife ya eme ụmụ ya and na afọ ọ n'ụwa ahụ onekwana ka ọ dị e kwuru na mgbe o ya ejiri na na ebe o ya eje na oyi erugoro 97 years ehe maka na ife ọ na n'okorobịa ya akịta ife ọ na-emegodo ubi idozi obodo afọ ka ọ kara ata ehe anazela ede ya eri awọrọ o oh, mechazie wee natazie ọzọ bụ relax ya we wee izi obodo oyibo ahụ o bunata n'ụlọ so na o nweghị ife eme site na kristi dị nwe n'anya ah, ife m dị nọla ebe a taa bụ ifeọma nwanne anyị nwoke bụ shifaloshis ikegwu ọnụ ebe ochukwu ụzọ ọzọ bụrụ si ka o lute ndị ụmụnne nọ na Lagos maka ọ na-emebu eme ọ na-alụla anyị ilo ọ na-etinye ọkụ ọ na-akwụrụ ụmụaka ụgwọ akwụkwọ ọ lụrụ ụnụ ụka ọ na-eje n'ụlọ ọgwụ kwụọ ụgwọ ndị mmadụ ji n'ụlọ ọgwụ bụrụkwara isi a na-eke ndị mmadụ n'ọzọ bụ kemgbe a enwere covid-19 ụwa nọkanaka wee sị na ụmụnne ya nọkwa na Lagos ọ dị mma ndị alito ndị eritukwa ka anya bute ife a ka enye ndị Lagos maka ọ bụghị mba niile na-eme ya kpetikịta o mere nnalụ na ebe mbi mma na-ekwupụta esinekwa ihe nwanne anyị si obodo anyị bịakwa na legos ebe a bịa meela nwa ndị ala ọkọrọ daa ofu so ka anyị wee na-enwe aṅụrị chineke ya gozie gozie ya na ezinụlọ ya ịka anya bụ ife si aga na emerie n'ịma mmadụ emekwa ya n'ịma mmadụ emegha ya n'ịma mmadụ bikos mụnwa na-ebe ya eketa ha mma bikos ife kwuru uwu ndị ahụ ama anyị enyere aka maka ịhapụ ndị anyị enyere aka jee mmewe ndị ama nyere aka afụfụ doro onye n'aka chukwu eh, so nọọ ndị e kwesịrị inye wụ ndị enyere and efuru na onwe ha nsogbu dịnụ maka ọ bụrụ na ọgwụ ndị ahụ ka e kwesịrị inye na a hapụrụ ha nye ndị ọzọ ịka afụ na nsogbu a ka dị ebe a mana ife niile ogbe niile emerinwu ọfụma ọfụma bịakwanụ mbụ ndị isi ogbe fụ na na ndị ahụ niile ekwesịrị inye na ha nwetara ya ka cherukwa ndị nke a bịarutebeghị ka ha bịa bukọrọ ife ruru ha nọ ebe a n'afọ ọgbakọ ọbụla ee eh, anọ m ebe a n'afọ onyeisi ụmụ nwanyị ama na Lagos branch maka onyeisi anyị na nwoke wu eze afọ nwa sele udinoehi si m na iwuriri na mma abịa ebe a anyị na-ekene chukwu n'isi ya na nwunye na ezinụlọ na ife ọma batara ọzọ ụbụrụ yadu rooted in Ozubu that no weapon of the evil ones ose onye ọsọrọ ya wụrụ fashion against him and his family shall prosper in Jesus name eh, anyị na-ekpe ekpere maka na onye na-enyenụ ka Chukwu na-enye na otu o nyere anyị nke a Chukwu will multiply this one um, 200 billion times wee nye so that ọzọ ya enye o nyekwara anyị nwa akwụkwọ ndị ama akwa ọ na-emekwa omenyiri ka ọwụ omenyiri krismas eh, ọ gbara anyị nwa ụmụ nwaanyị amakwa nọ Lagos branch a ụmụ nwaanyị amakwa niile nọ na mitin ọ gbara anyị nnukwute krismas so ka na-eme oge ịkwara anyị akwa mitin anyị na-emechi ahụ ọ na-emechiri anyị ahụ mbụ ya na nwunye so ọ na-emenite emenite so mmarụkwa na ọzọ ya eme ya wụzi jenaral na nke jenaral ahụ na mma eso wee wee nweta na ịba nwanne anyị nwoke Obechukwu ụzọ mere obi wụsa aṅụrị uti ndị ezetivu m obi wasa aṅụrị anyị wana Chineke na ebe ọ na osi weta ego a Chineke ya akwụghachi ya dobukwu ndọbi n'aha Jizọs ịya redio na-eji na-abata ndị ilo ndị nchi na-aja ahịa afịa n'aha Jizọs orugbo abalị sansi ọzọ bata ọ dị ife aka na-eme n'ọzọ bụ sinsi nọ n'ọzọ bụ wee bata tawa abalị sanji wesi ọzọ bụ wee batawa obodo a Eh, eh, n'agbanyeghị ụzọ ọjọọ niile aga na mgbanwe na mgbakwa na mgbanwe dị n'okporo ụzọ agafere m ya sị ka m batakwa obodo a ka m bịakwa ka Chineke mekwa amara ebe anyị si achọta ife anyị na-eri ọnwụ na ka onye eweta ka anyị tikwa na akpa wee na-enye aka so mgbakọtakwa ya nụkwado na nwanne anyị nwoke eh, high chief alọchichi ike bụ ọnụ wee sị na ọ na-ebutekwara anyị osipaka ka anyị wee nọkọrịta wee gbanwekwa mekwa chenjikwa ite anyị maka onye na-eri ji afọ rice n'ihe ezubeghị oke mana ọ na e ji rie ede ịma dat ife a na-ekwu ezuona so nwezi ka m bịa wee so gbaa akaebe maka na abịa n'egbo ma eh, by special grace of God awụ nọmba two citizen enwe n'egbo ma as vice chairman so anya mere m ji bịa ka m nọchite anya ndị be anyị maka na asị na o nwere ozi ọ ga-abụ ezie ọ dị na ya mana nke eziri anwụrụ ọkụ na olulu enigwe aka anya ka anyị bụrụkwa ekene na-ebujelu onye isi ndị ọzọ bụ prezident jeneral ha bụ chief ifeanyị peter ụzọkwe etu o si wee na-eme ya bụ ife anyị na-asịkwa na chineke onye nke mere ka anya bụ ebechukwu ụzọ foundation na-eme ife dị etu site na onye isi ha bụ ha chief alochis nnamdị ike gwuo ọnụ na chineke ya aga n'iru na na ya maka na o jide onye mmadụ echeghị m na chineke ya agbabịa aka ya bụ ọ bụrụkwa na ị nwee asị na na gịnị nwa melụ mebekwa dịka ndị na-eme ife dị mmasị ebe maka na naanị ezi olu anyị nne n'ụwa bụ ife a ga-eji wee na-echeta unu na n'aka mbụ maazị Ifeanyi Nwosu ka m pụtakwunu